AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ya dịrị gị na mma nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie ka anyị na-aga n'iru ileba anya n'isiokwu nke dịrị ụbọchị taa chetakwa na anyị ka na-atụgharị isiokwu ahụ nke chịkọtara ihe omume anyị n'izu a nke bụ ihe ndị Chineke gụrụ na nnupụ isi anyị sị na anyị na-ewere nkega nke detronọmi isi iri abụọ na asaa amaokwu nke iri na isii ime ka o doo anya ihe akwụkwọ detronọmi isi iri abụọ na asaa na-achọ ka anyị mata otu n'ime ihe ndị ahụ chineke gụrụ na nnupụ isi bụ ileli nne na nna mmadụ enweghị nsọpụrụ nye nne ya na nna ya mmadụ akpọọ okwu nne na nna ihe mmadụ ejighị ndụmọdụ nke nne na nna eme ihe mmadụ ị na-ele nne na nna anya n'ogo nke ya onwe ya ọ bụkwana ma gị na-eme aga m eme ya otu m chọrọ gị onye mụ na ya na-atụgharị uche a na-eme ka anyị matasị na nke a bụ imegide Chineke imegide iwu Chineke egeghị ntị n'okwu Chineke na nwatakịrị agaghị ege ntị olu nne na nna ọ dịghị o ji nne na nna ya kpọrọ ka ọ fọzi ndị nọ n'ezi nkọcha na-eso ya chineke na sị na onye ahụ nke lelere nne na nna ga-abụ onye ga-anata nkọcha n'ihi na n'ala ahụ ebe chineke kwadobere ụmụ Izrel bụ ala kenan ghọta gị onye mụ na ya na-atụgharị uche e mere ka o doo anya akparamagwa nke pụrụ iwetara m ngọzi na nke pụrụ iwetara m nkọcha otu a ka ọ dị n'ụbọchị taa onye ọ bụla ya na chineke na-emekọ ihe onye dị otu a bụ onye kwesịrị inwe nsọpụrụ ebe nne na nna nọ ma inwe nsọpụrụ nye nne na nna gị nkọcha ga-eso ya e mere ka anyị mata sị na ọ bụrụ na anyị sọpụrụ nne anyị na nna anyị na ndụ anyị ga-adị ogologo asụgharị ya n'akụkụ nke ọzọ nke bụ ọ bụrụ na ịsọpụrụ nne na nna ndụ onye ahụ ga-adị mkpụmkpụ onye ahụ agaghị ebi ogologo ndụ na ọ gaghị adịrị onye dị otu ahụ na mma nramahụ ụfọdụ ndị ntorobịa ndị agbọghọbịa na-agabiga n'ụbọchị ndị a bụ enweghị nsọpụrụ nye nne na nna ịgbaru okwu nne na nna ebe a ka nramahụ ụfọdụ nke ndị mmadụ na-agabiga malitere ọ daba n'ụzọ dị otu a n'ime onye ọ bụla nkọcha a ga-anọgide ruo kwarị mgbe anya mepere onye dị otu ahụ ya enwe ike chọọ iru chineke rie arịrịọ nke mgbaghara mmehie ma ọ bụghị ya nramahụ a ga-eso onye a ebe ọ bụla nke ọ na-aga ụmụ onye ahụ ga-amụta agaghị enwe nsọpụrụ ebe ọ nọ ha agaghị eji ya kpọrọ ihe onye dị otu a ihe a na-agara ya nke ọma n'ihi na o mewo ka nkọcha nke nne na nna dakwasị ya tinyere nke chineke kọchawụrụ onye dị otu ahụ onye a na-ejighị nne na nna kpọrọ ihe ọ dị ihe o nwere ike mee ya sị ka ya mee nke a ka obi tọọ nne na nna ụtọ onye ahụ na-eche echiche n'ụzọ dị otu ahụ nke pụtara na ngọzi ndị ahụ nke na-esi n'ebe nne na nna abịa ọ gaghị enweta ya ngọzi ndị dị otu a ọ gaghị eru ya aka n'ihi na o ndụ nke pụrụ ịkpọli ngọzi ndị a o bighị ndụ nke ga-eme ka o si na nkọcha wezụga onwe ya gị onye mụ na ya na-atụgharị uche gị nwatakịrị na-ege ntị n'ihe omume nke ụbọchị taa biko chere onwe gị echiche ihe anyị na-ekwu okwu ya bụ na ọ bụrụ na anyị na-ebi ndụ nke na-ejighị ndụmọdụ nne na nna kpọrọ ihe na-asọpụrụ nne na nna n'ụbọchị taa ka o doo anyị anya na anyị na-ebi ndụ n'ime nkọcha na ọ gaghị agaziri anyị kwa mgbe anyị matara nye nne na nna ugwu nke ruru ha onye ahụ na-anaghị asọpụrụ nne na nna ọ pụtara na ọ na asọpụrụ Chineke ọ bụrụ na ị na-atụ egwu Chineke mara na ị kwesịrị ịkwanyere Chineke ugwu ị gaara amasị na nne gị na nna gị kwesịrị ịnata ugwu n'aka gị matakwa na aka iji jie nne na nna ka ụmụ nke gị ji eji gị matakwa na nne na nna pụrụ imeghe ọnụ sị nwa m ebe ị na-aga ka ọ gaziere gị ma mgbe ị mere ejide okwu ndị a okwu ndị a ga-eme ka ụzọ gị ghere oghe okwu ndị a ga-eme ka ngọzi bịakwasị gị okwu ndị a ga-eme ka ihe ọ bụla nke chọrọ n'aka Chineke ka o ruo gị aka ọ dịghị otu ngọzi ndị a si abịa ị ga-anọ na ndọlị ụbọchị niile nke ndụ gị ebe i tinyere aka ya kpọchie n'ihi na emere ka o doo anya ọbụna n'akwụkwọ ndị efesọs isi isii site na mokwu nke mbụ ruo na nke atọ pọl mere ka o anya si ndị bụ ụmụ geenụ ntị olu ndị mụrụ ụnụ ya na-aga n'iru sị na ọ bụrụ na ime nke a na ndụ gị ga-adị ogologo n'ala ahụ nke chineke kwadobere gị ga-ebi ogologo ndụ n'obi ụtọ ma mgbe ị chere na ị maara ihe karịa onye ọ bụla mgbe ị chere na otuto nke ị toro emeela gị na nne na nna ghara nramahụ na-eche gị lee anya ọ dị otu nwoke mgbe gara aga ọ dịghị ebe nwoke a tinyere aka na agara ya ọ dịghị ihe ọ bụla bụ ihe ọma ọ na-achọta ya bụrụ aka o ji jide nna ya ma mgbe ihe ndị a ji na-apụta ihe nna nwoke a nwụọla gịnị mere onye mụ na ya na-atụgharị uche nwoke a ji ọsọ sikwa ebe ahụ obi na-achọrọ ụwa ya ụzọ laruo ebe ahụ gaa n'ili nna ya bee akwa rịọgide arịrịọ ruekwa mgbe obi ya gwara ya sị na agbagharawo ya mmehie ya mgbe nke a gasịrị ọnọdụ ya gbanwere ya mere ọ bụrụ na ị na-ebi ndụ na-asọpụrụ nne na nna n'ụbọchị taa chere onwe gị ezigbo echiche chi ụzọ rịọ ikike nke mmụọ nsọ rịọ amara n'aka Chineke si n'ọnọdụ dị otu ahụ wezụga onwe gị ka Chineke wee gbaghara gị mee ka ihe gaziere gị ezi enyi mọma na-ege ntị ndụmọdụ nke anyị nwetara n'olu onye okenye eze nlewemchi n'ụbọchị taa na-eme ka anyị ghọta na dịka ụmụ Chineke anyị bụ anyị kwesịrị ị na-erube isi na-ege nne na nna anyị ntị site na Chineke enyewo ha dịka chi nke dị nta anyị nwere n'ime ụwa ọ bụrụ na anyị enweghị nrube isi nye nne na nna anyị ndị mụrụ anyị n'ime ụwa ka ekwanụ otu anyị si enwe nrube isi nye Chineke ma narị gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa nye nne na nna anyị nrube isi site n'ime akwụkwọ nsọ ngọzi dịrị nwa nke na-erube isi nye nne na nna ya ka anyị gbalịa rubere nne na nna anyị isi anyị ga-anata ngọzi na ụgwọ ọlụ dị mma n'aka jizọs imeela onye okenye arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị na ezinụlọ gị n'aha jizọs amen ezi enyi m mara na anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-ewetara gị abụ ọma nke ụbọchị taa ka anyị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ E-mail adreesị anyị bụ awrnigeria at at ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com lekwasị anya na kraịst site na ịhụnanya ya bara ụba n'ime ndụ anyị unu emeela chika nwejike na ndụ dịrị m nwachukwu na-abụ ọma nke unu wetara anyị n'ụbọchị taa ara ekpere anyị bụ ka chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ na-agba unu mee n'ọsọ ndụ nke unu na-agba n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m ka anyị nọ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ihe dịrị gị na mma ka mara chineke gakwa n'ihu na ị na-abara gị ụba ekele dịrị nna anyị nke eluigwe n'ihi o mekwala ka ndụ anyị wee fọọ n'etiti ndị dị ndụ n'oge nke a anyị ga-ekpe ekpere gakwa n'ihu ịnụ okwu ya nke na-agba anyị ume imeela nna anyị nke bi n'eluigwe nna dị nsọ ekele dịrị gị n'ihi ị na-agwa anyị ọrịa ị na-anụkwa arịrị ekpere anyị niile ị na-anapụta anyị n'aka ihe ize ndụ niile ị na-emekwa ka okwu gị na-erutere anyị n'agbanyeghị adịghị ọcha na-agazi agazi anyị niile anyị na-arịọ gị n'oge nke a mgbe anyị na-aga ịnụ olu gị ekwela ka anyị mesie olu anyị ike kwee ka anyị bụrụ ndị ga-ege gị ntị ma mee ihe ị na-achọ ka ihe wee dịrị anyị na mma n'aha jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ jọn isi iri na otu amaokwu nke iri abụọ na ise akwụkwọ jọn isi nri na otu amaokwu nke iri abụọ na ise jizọs sịrị ya mụ onwe m bụ mbilite n'ọnwụ na ndụ onye na-ekwere na mụ ọbụna ma a sị na ọ nwụrụ anwụ ọ ga-adị ndụ ọzọ isiokwu anyị n'oge a bụ otu ihe na-adị otu ihe na-adị ọ bụ eziokwu na n'ụbọchị gara aga anyị nọrọ sị na anyị gba aka bịa n'ụwa anyị ga-agba aka laa na ndụ anyị na-eku ugbu a na ọ dị ụbọchị ọ ga-akwụsị ee n'ihi na ọ dị otu ihe na-adị nke anyị na-enweta n'ime ndụ a bụ ihe anyị ga-eji lenyere ya anya ọ bụ eziokwu na ndụ a amalitela mana dịka ebumnobi Chineke si dị ndụ a kwesịrị ịdị ruo ebighị ebi ọ bụbu otu chineke si kee ya tupu mmehie bata n'ihi mmehie batara chineke wee meekwa ya ọ ka dịkwa otu ahụ mana ọ dị na agba nke ọzọ agba nke ọzọ ya bụ na gị onwe gị kwesịrị inwe nhọrọ si ee ndụ m a ga-adị ebighị ebi ma ọkwanụ gị si ee e, nke a m na-ebi ugbu a dịrị m mma ya gwụ ya gwụchaa ọ bụrụ na ị chọrọ isi ee ndụ m a ga-adị ruo ebighị ebi otu nhọrọ dị mkpa nke anyị kwesịrị ịhọrọ n'ime ndụ a n'oge a ọ bụghị echi taa dịka anyị na-anụ ya dịka ọkpụkpọ oku bụ ịhọrọ jizọs ka ọ bịa biri n'ime ndụ anyị ma duzie anyị gbaa anyị ume ma nye anyị ike ibi ndụ nke ezi omume ibi ndụ nke chineke na-achọ ibi ndụ nke ime ihe ekpere n'ikpe na ezi omume n'ihi ọ bụ naanị n'ime jizọs ka ndụ ebighị ebi dị ọ bụ bụkwanụ n'ime jizọs nke nọ n'ime anyị ka anyị onwe anyị si enwe ndụ ebighị ebi ọ bụ ya bụ ihe mere mgbe ụmụ nwanne lazarọs ebe ahụ anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ ji na-asị jizọs ị bịaghịkwanụ n'oge ọ bụrụ na ị bịara n'oge ị ga agwọ ya arịrịa ya ya sị ee onye kwere na m ga-adị ndụ ọbụna dị adịghị ọ bụrụ na ọ nwụrụ anwụ asị anyị kwere ekwe anyị kwere ekwe akwa na mbilite n'ọnwụ jizọs si ha lewe n'anya jizọs ga-akpọlie lazarọs ịkpọli lazarọs gosiri na n'eziokwu n'eziokwu na onye ọbụla nke kwere na jizọs gị biliriri n'agbanyeghị na o reela n'agbanyeghị na ọ ghọọla aja mana okwu ọnụ chineke nke kere igwe n'ụwa bụ na onye ọbụla nke kwere na jizọs ga-edị ndụ ọzọ ọ bụ ya bụ ihe o ji dị mkpa dịka anyị na-ebi ndụ taa dịka nwa okorobịa dịka nwa agbọghọbịa dịka onye ndụ dị n'ime ya dịka agadi onye ọbụla na anụ okwu ọkpụkpọ oku nke chineke kwesịrị ịgbakọta ihe ọjọọ niile azụ si jizọs dịka onye na-elekọta ndị mkpọrọ jụrụ pọl ma ọ bụ pita si elee ihe anyị ga-eme ha si kwere na jizọs ka azọpụta zọpụta gị gị onwe gị na ezinụlọ gị ọ bụ ajụjụ anyị kwesịrị ị na-ajụ n'ihi ọ bụ ihe ndị juu jụrụ pita mgbe ọ gwachara ha otu ha si gbuo jizọs hazi elekwana ihe anyị ga-eme ugbu ebe ọ bụ na ihe adịla otu a ya sị ha kwere na jizọs ka e wee zọpụta unu kwerenụ ma chigharịanụ dị onye na-anụ okwu anyị n'oge a site na ozi ya na-aga n'ikuku kwesịrị ịtụgharị chigharịa ma kwenyere chineke bie ndụ nke jizọs dị n'ime ya n'ihi anyị lekwa anya n'ihe edere n'akwụkwọ ndị kọlọsi isi atọ amaokwu nke anọ akwụkwọ ndị kolosi isi atamokwu nke anọ si mgbe ọbụla a ga-eme ka kraịst anyị pụta ìhè onye bụ ndụ anyị mgbe ahụ ka a ga-eme kwa ka unu onwe unu soo ya pụta ìhè na ebube okwu m na-ewepụta ebe a n'akwụkwọ a bụ onye bụ ndụ anyị ọ bụ jizọs bụ ndụ anyị ọ bụ ya bụ onye ga-inye anyị ndụ ebighị ebi n'ihi okwukwe anyị kwere na ya na-eje dịka ụkpụrụ ya na nkwado ya si dị anyị ga-enwe ndụ ndụ nke sitere na ya mgbe ahụ ọ ga-apụta ìhè na ebube ya a ga-enwegharị anyị anyị leekwa ihe edere n'akwụkwọ Jọn nke mbụ isi ise amaokwu nke iri na otu na nke iri na abụọ akwụkwọ Jọn nke mbụ isi ise amaokwu nke iri na otu na nke iri na abụọ ọ si otu a ama ahụ bụ nke a na chineke nyere anyị ndụ ebighị ebi ndụ ahụ dị n'ime ọkpara ya onye nwere ọkpara ya ahụ nwere ndụ ahụ onye enweghị ọkpara chineke enweghị ndụ ahụ ọ dịghị ihe ọzọ anyị na-ekwu karịa nke a na n'ime ndụ a chineke nyere anyị ugbu a ọ dịghị n'aka ịsị na ndụ agaghị ịnwụ na ọ ga-adịru ebighị ebi ọ dịkwa gị n'aka ịsị ndụ a ga kwụsị. ụbọchị ọbụla m nwụrụ n'ọnwụ a ọ bụ eziokwu na akwụkwọ nsọ kpọrọ ya ihi ụra ihe o ji kpọọ ya ihi ụra bụ na olileanya ka dị na mbilite n'ọnwụ nke mbụ mana onye ketara oke na mbilite n'ọnwụ nke abụọ olileanya ndụ ebighị ebi adịrị ya ihe ọ na-aba n'ime ya bụ ọnwụ ebighị ebi n'ihi ya ka o ji dị mkpa dịka anyị na-anụ okwu jizọs akụkọ jizọs ọ bụghị akụkọ nnabe ọ bụ akụkọ okwu ihe mere eme na anyị onwe anyị kwesịrị ibi ndụ dị ka ụzọ jizọs kwadoro otu wee dị ndụ ezi omume ịkpọ ihe ọjọọ asị ịhapụ ihe ọjọọ ị na-enwe obi dị ọcha ị na-enwe ntị nke na-ege okwu chineke ntị ị na-enwe mmụọ nke ga na-achọ ụzọ nke ezi omume ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa ọ bụghị naanị na ọ ga idiri anyị na mma n'ime ụwa ọ ga idiri anyị na mma na ndụ nke na-aga ịbịa anyị ga-eketa oke na ndụ ebi ebi na eze chineke ebe ihe mgbu ọbụla na-agaghị dị ihe ịta ikikere eze ọbụla agaghị dị ihe ize ndụ ọbụla agaghị dị ya ọ dịghị onye ga-agawa n'ụzọ ya emechi anya ya na-atụ ụjọ n'ihi ụjọ na aramahụ nke dị n'ụwa n'ihi ya ka o ji dị mkpa gị onye nụrụ okwu anyị n'oge nke a chebana ihe ndị a uche otu ihe na-adị ka ahụ bụ jizọs ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe n'ihi na inyere anyị jizọs onye anyị si n'ime ya na-eme ka ndụ anyị na-ebi ugbu a na-aga ije ebighị ebi kwee ka anyị sie ya aka ike ma bie ndụ dị ka ọ na-achọ mgbe ọ ga-apụta ihe na mbara igwe ojii ka e wee hụta anyị dị ka ndị ọrụ kwesịrị ntụkwasị obi ka abụ arịrịọ anyị anyị ji ekele na ọṅụ rịọ n'aha jizọs kraịst abụ onye gbapụtara anyị amen amen amen naanị jizọs n'ime ndụ m naanị jizọs n'ihe ọ bụla nke anyị na-eme naanị jizọs n'ime ụwa anyị nọ n'ime ya ọ ga-enyere anyị aka ma ndị ụwa nwere ike ịchị anyị ọchị ma na-asị onye nwere jizọs nwere ihe niile imeela onye mgbasa ozi chukwu na-enye arụkwe na iwetara anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị ntị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com ma at gmail dot com ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 ka Chineke edozie okwu ya n'ime ndụ anyị n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo